you ma ụmụafọ igbo ndị jiri enyi wee chi ọzọ anya nabata unu n'oge Ugwumba ee ọ bụrụ na ọ bụ taata bụ mbụ ị na-esonyere anyị na mmemme a ee ikekwa m ga-asị na ihe m gafere ebu n'ibu mana e, nna m na-ekwu okwu sị na adịghị ama mmiri sofegoro asefe na nke ka dị n'ihu nke ka ibie ee ya mere na m enweghị ụra mere anya anabata gị n'oge Ugwumba nke ụbọchị taata wee na-akọwara gị na mmemme a ọ bụ ejirimara igbo n'ihe onyonyo a nke bụ na ọtụtụ ndị mmadụ na mba ụwa dị iche iche onye ọbụla akpọọ na sị na ha amakwanụ na ụdị ihe a dị na ha amaha na a ga-emekọta echi ọma eruwe ndị igbo maka na ọ dị ka a ga-asị na ahapụziri anyị dịka ndị na-enweghị nne maọbụ ndị na-enweghị nna wee bụrụ ya bụ okwu anyị na-ekwu na asụsụ igbo anyị na omenala igbo anyị na ihe gbasara igbo anyị na achị na ihe mana aha nze chineke na m ana maka na n'eziokwu eziokwu anyị efuru na ntụpụta wee kwuo dịka oriri kwuru na kama isi ya ga-apụ anwụrụ na mma ka ọsọ gbuo onye na dinta e mere n'ụbọchị taata na mbata ọzọ adọrọkwara m dịka dorati imeta unu mma nwee na-asị unu biko nọrọ n'ọfụma maka na anya batala n'oge mba abụ m Mike okpuru Opurubrus Igwe nga. m bụ Nkiru Sevens m ayọ ụmụafọ Igbo niile bi na Lagos ka unu soro m na-ekiri Ugomma otu ihe e, ọtụtụ ndị mmadụ ji na-ekwu na ndị Igbo na ndị Israel na-enwere ihe jikọtara anya na ha bụ ihe gbasara ịkwa ozu etu esi eme mmemme ozu Jekọb nọ na anam wee nwụọ wee sị ụmụaka ya ha kweta ya nkwa na emechaa na ha ga-eburu ozu ya wee bugakwa n'ala ya etu a ka ọ dị n'ala Igbo onye igbo ọbụla nwụrụ ebe ọbụla ọ nwụrụ ọsọkwa ya bụrụ na mba panya ọsọkwa ya bụrụ na mba ndị ọcha ebe ọbụla ọ bụ a ga-agbanata mbọ fụ na ozu ya ruru ụlọ maka gịnị isi nwa nwa afọ igbo adị atọ na mba nyanwa na ọtụtụ ihe ndị ọzọ ka anyị ga-enebanye anya n'ụbọchị taata n'etu ndị be anyị si akwa ozu e, anyị ga-aga obodo ọzọ obulu na Anambra steeti anyị mara na abịa na be unu na etu unu si akwa ozu dị iche na etu ndị nke be anyị si akwa ozu Eh, ọtụtụ obodo na Igbo enwegasịrị ụmụ ihe dịgasị iche mana anyị ga-enebanye anya na akwamozu eh, ọ ọkachasị ebe ọ gbasara nwaanyị maka anyị maara na etu esi eme nke nwaanyị na etu esi eme nke nwoke n'ebe ụfọdụ abụchaghị m mm, otu ihe mana ụbọchị taata anyị ga-aga obodo ọzọgburu wee nebanye anya na akwamozu na ọzọgburu Igbo nwanne. Ugwumba Eh, na omenala Igbo ozu akwa ha akwa mmadụ nwa na akwara onye ọrụ ọ na-awa n'afa dịka etu o si eme mgbe ụfọdụ ebe a na-eji ajụrụ ese iji gba afa ana etu ife afọ ndị gboo na-eme ozu akwa ha akwa ọ na-egbu mmadụ emego ọtụtụ oge ọ na-eme mmadụ nwụọ n'ala Igbo akwa ya gbaa egbe oge a gbara egbe n'ezinụlọ kwuo ife gbasara onye nwụrụ anwụ o gosiri na mkpụrụ obi ya apụgo n'ezinụlọ o gosikwa na ife ụfọdụ bụ ife o debegasịrị dịka ndị gboo si eme ife na fadi na-esorugo naba ugwu mba usoro eji megasị ya bụ na ndị nwe mmadụ ebe nna m si nụta nne m ga-abịa wuo ife niile bụ ifefa chọrọ ka enyefa kafa wee tie mkpụkpọ kafa wee gbaa egbe a na-akpọ ya imere ozu anọ m na fabia a na-adọsi ya ike ụfọdụ ga-asị na ha ga-enye ha ọkụkọ ịtọ ndị okenye sikwa nna be nna ma na-egenye ha ofu o ji bụrụ mmadụ nwụrụ adọ ya dọọ ya aha arụfa ndị okenye si na be nna m ga mfa ọ ga-adị na-adọ na ndị okenye si ebe si nụta nne m ọ bụrụ na emesịa ebe okwu dị bụ ụmụ ọkpụ ụmụ ọkpụ gosiri na ebe nne m si bịa ụmụ nwanne ndị nwaanyị ndị nụgasịrị dị ebe dị iche iche okwu fa na-aka aka maka na ọ na-abịa kwọsịa ndị obodo ebe e si nụta eh, nne m ụmụnne nne m ahụ ga-abịanụ eh, fa ga-ekwu na ga-akpụ ihe ifi ozi na ga-ekpu ihe ịnyịnya uwe ife ife ọ na-asọrọ onye ọ bụ kwuo mana emesịa a na-atụgidekwa ere tụgide ere tụgide ere bịa ruo nkwerịkọta ife e ga-enye ha a na-akpachapụ nnukwu anya maka na ọ bụrụ na ihe ndị ihe ndị niile afa na-ekwu na ga-enyefe ọ na-inye ha afa na omere na-ekwabara ozu ihe a bụ otu ụmụ ọkpụ ụmụ nwanne ede ada bịa nọnyerie onye bata anyị n'anya fụ na anyị cha nọ na yunifọm and otu a yunifọm anyị dị otu a ka obi anyị dị otu a ka anyị nọ anyị si ehirita nwanne ọrụ ụmụ ọkpụ na ọ bụ na ozu nwa ụbọchị anyị na-eje nọdebe nwanne anyị anwụrụ nọ n'ọlụmeri ya omenala gbaa egwu agbasa egwu ahụ akwa anyị gosi na anyị ncha bụ ụmụnne okwu anyị anaghị ekwu okwu mana ofu aka ka eji egbu anyị ụmụ ọkpụ nke anyị nwere obi salasala iwe we anyị ya baa mba wụsakwa ya ebe ahụ ee o nwere ife dị iche n'ozu nwoke na ozu nwaanyị ọ bụrụ mgbe mbụ ụmụ ọkpụ na-eji akwa alahụ alahụ ha bịa ofufe ka ọma na o nwere ife eji akwa laki nke a ọ bụ nwaanyị anyị bịa ihe a ya enye anyị ya dị iche ọ bụ otu esi akwa anyị na-akwa nwoke ka esi akwa anyị na-akwa nwaanyị a na-edu ozu nne ama na agha dị akụ ya akpụ ya ya efi na o zuru ka o mee oke nwaanyị bịa be ya akpụ ya ya efi o zuru ka o mee ee eh, barafada etinye ebe ọ ga-esiri eh, gị ike na nne ka eh, ka isi biri fa mara ife ha ga-agwa gị ụmụ ọkpụ ezeghi nne a na-enye anyị ezigbo nri nri agbakwara akazi akasị maka ine anyị anyị mana anyị cha na-eri ife dị mma a na-enye anyị na inye anyị mmanya echighata aka ya onye nwere ego efi ọkpụnye anyị efi ọkpụ ya efi anyị anabata ya onye nwere ego egwukpụ ya ya ewu anyị na-anabata ya ọ bụkwa na onye anyị ma na ha anyị na-anị ihe ọbụla enyere e anyị anyị na-anagide ya ọda ha ada ya na ọbụla enye ya na ama m ife e mba mana ịbịa nene ndị hapụchara ebe niile ha si bịa nọnyere na nne ya nwụrụ adọ ife rapụ ya ọ na-abụ ezigbo ife aṅụrị ma a na-adọ ya ọ da afụ ụfụ na arụ anyị ji echọ ya ebe nna chọọ ya na aja chọọ ebe ndị nwunye dị mana ya afụ ya o weda ya anya na ọnwụla eziokwu ha na-ada mana omenala omenala ka nna anyị nọ nọ na anyị ji echọ ya anya ka anyị na-eme anyị agbafela ọsọ Ugwumba bụ Ugwumba ọ dị ọtụtụ mmemme dị iche iche a na-eme na ọ bụrụ na a na-akwa ozu ụfọdụ dị mma ụfọdụ adịchaghịzị mma wee bụrụ na anyị ga-agbanwe mana dịka unu ga ha ahụ nakwa nke unu hụrụ ahụ na mmemme a ee ụfọdụ bụ ndị ọ na-agba na-eme etu ọ dịka ọ na-ara ahụ ee mana aka niile aha ihe nji na-ekwu ya bụ na enwego m nwapụta nke ihe a na-ekwu ee ya mere biko ọgwụkwanụ na ọ dịsị mee ya mana ọ bụrụ na ọ dịghị mmadụ akwaghị mmadụ maka na a na-akwa ozu maka na ihe ịkwa ozu mgbe ụfọdụ na-eme ụfọdụ ndị mmadụ ha gagharị a na ha ọtụtụ ebe n'ala Igbo ọkachasị ndị Anambra ego eji akwa ozu ruru ihe a ga-eji mee ndị dị ndụ e, e, mmadụ iri ha bụrụ mmadụ ya mere biko e, ka emekwa ya emeta ya mma mana biko ihe niile dị mma ka emeta ya n'oke Igbo bụ Igbo daalụ Eh, anyị ga-aga n'ihu na mmemme a so eh, emesi ife niile ahụ ndị ezeri nne eziọra ọzọ bụ ebe si nụta nne m oke niile fa kwesịrị iwe ọnụ maka nwanne fa nwanyị enyere ha fa niile na fa na-anwụ ezigbo aṅụrị ndị nwunye dị nne m na uru ezi ọzọ bụla oke niile ha kwesịrị inwetara na nwunye dị fa nwụrụ Eh, enyekwa afa afa gbuo ezigbo aṅụrị ee eh, ihe na-akọwa bụ na eh, ndị Igbo na-akpachapụrụ ịkwa mmadụ anya ọ dị anyị ezigbo mkpa nne ka o ji mee na nna onwe nwa anyị nwụrụ na mba anyị na-akaba arụ anyị ada enyi onwe anyị na mba onwe nwa anyị nwụrụ na mba anyị na-akaba arụ jee buru ebunata nie ya ọ bụkwara ebe o siri ike na ya ma mbunata ya eje kpụọ ya isi wuru ntutu isi ya bịa na ya ntutu isi ndị Igbo ọ kachasị ọzọ ụbụrụ anyị dị n'ihe na mba anyị na-ebunata ya ifikwu bụ eziokwu dịka nna m si kọwalụ m o mechaa ife niile kwesịrị ime ee n'ịnụ nwaanyị oge ọ nụrụ nne m nke a abụrụ ihe gbasara ịnụ nwaanyị nke a bụ ihe gbasara onye ọ bụ nwụọ oge a mụrụ mmadụ ana oge mmadụ nwụrụ ee eh, inenekwu efu na ndị ụka na-akọwata na oge jizọs kraịst nwụrụ ọ bụrụ ha ife ha tụkwasara anyị nne igosi na mbọsị ọnwụ mmadụ dịkwa mkpa so ife niile na-eme bụ ife gbasara ọnwụ mmadụ ọ bụrụ ife gbasara oge anụrụ nwaanyị oge anụrụ nwaanyị ụka anyị bụ otu ọdụ mwere dị na Anambra lokal gọọmenti omenala onye na-etiri etiti ama agba ọdụ ọnọdụ a nọ n'obodo bụ otu ọdụ bụ onye bi enwere ego di ya na-anụ anụ o mesie ọgbụ ọlị ọdụ ogo ọlị ọcha ọcha bụ oche emeluo oche onye mere onye onye mekpuo ya omume na be anyị ogonye oche onye otu anyị nwụrụ anwụ anyị ya ka ọ bụ ọfụma jee akwụ ya ọfụma melie omenala dị anyị na anyị emesi omume niile onwe nke bụ ekwe anyị eburu eje obodo anyị ka agamesi wee chie yọm ya nwere ọrụ na agwa kedu otu esi kọwaa agwa ya ka anyị si kọwa agwa ya bụrụ anyị anyị si ọta aka wee bịa anyị na-ekwu ezi nne ka ọ bụ anọ zuru nka wee nwụọ mmadụ ji ahụ ya nwụọ ka wee nwụọ ezigbo ife dị iche dị n'otu nwaanyị na ndị nwoke maka ọ bụrụ na ọzụ nwoke ka a na-akpa ebe a nwa ebe a na-akpọgasị mmọnwụ ebe dị ka egwu a na-ekpuchigasị ihu ha ara agba ebe a taa mana ebe ọ bụla nwaanyị dị mmọnwụ ahụ ya abịara ebe a taa mba ngwana ọzọ bụla anyị eme ya eme oge mgbede gba ebe a kịta o nwere ụmụnne ya ndị be ha ebe n'obe o si wee bịarụta dị ebe ha ya abịa akpa ibe imere ozu ọkpụ ha ya bụ imere ozu nwanne ha nwaanyị anyị akwa ha dukwu bụ ije ọnụkwu mmemme onye ka ya mechara ada taa ma na ihe gbasara akụkọ ozu na ọkpa anaghị ọya akwa ọ dịrị iche mana etesakwa nwaanyị kpụọ ozu n'obodo anyị dị iche obodo anyị na akwụ ozu n'ụlọ mana ndị ọzọ bụ na akwụ ozu outside na ilo ife aji akwa ozu n'ilo bụ na fast onye nwụrụ anwụ anwụgo ọdụrọzi ndụ na ọ nọọzụ n'ụlọ n'ọnụgo n'ilo ọcha mposi na ilo mana omenala dị mma alakịrị omenala fa so mma emekwa ndị agụda be anyị ngwa ndị obodo anyị ka anyị nwee ike mụtakwa ibe dị mma mmụta mmụta igbo amaka a na-edozi nwaanyị ebi na be anyị anyị na-edu ozu nwaanyị nkịta mgbe mbụ adị mgbe gboo mgbe gboo gara aga adị enyi ozu nwaada na be di ya a na-ebu ya na-ana mana kịta n'otu ibe na-emenụ a na-akpụzi efi so be anyị anyị na-eburukwa ozu gute efi anyị bụ ndị nwe ozu bịa agbụnye efi anyị anụ ya oke afa m bụ Chigozie Okonkwo onye alọ ọ dịrọ nke ọ dị iche e otu esi e ofu ife anwa ka ọ bụ ee eh, anọ m n'ụlọ kene mana maazị na nọ n'ụlọ ọ bụrụ na abịaluo ihe gbasara e, e, akwamozu na m eche na ofu ihe ahụ otu esi akwa nwoke ga-esi akwa nwaanyị yes ka otu bụ idu ozu kọwalụ m ọfụma ee eh, ọ ka nkụnụ ntu esi ekwe nwaanyị iche n'ịkwa nwoke bụ na akwa nwaanyị na mmụọ ada agba ya mana akwa nwoke na mmọnwụ na-agba ya andị na akwa nwaanyị na o nwere ndị nwe nwaanyị ahụ ya ndị ọgọ ya bịa buru nwaanyị ahụ eburu ndị ndebe anyị si edu ozu edu ha anya anyị da na-eji egwu due ma ọ na-eji efi due a na-akwa nwaanyị anaghị ebu eh, odogwu ekele eke abịa mana a na-akwa nwoke a na-ebu odogwu ekele eke nke o ji wee bụrụ nwoke Igbo kwenu kwenu kwezuonu na-ele ugwu mba ugwu maka anyị nọ ọwa ebe dị ihe nna m e nna m aha m na onye nke gị nwụrụ were ya na entertain ndị bịaranụ so onye sịrị nna m e ọ chọrọ gị ihe gị chekwara ya ọjị so onye abụghị e, e, ihe a na-eme ah, ee eh. mmadụ onye onye nwe ụnụ metara gị nnukwu ife mere anyị mama hapụrụ anyị ewesị ka anyị bịa ka anyị nọrịrị ya so na so na eso mgbe na ife a na-eme nwoke a dụka ejima m ọ na-eme ka m si eme eh, uru akwamozu dị etu abara wụ na a na-esi mmadụ ya mere ihe ọma ya wụ na mbọsị ya anwụ ka enwe ihe ncheta ya mmadụ mee ihe ọma kepụta na mbọsị ọbụla a chọrọ ya ahụghị ya ndị mmadụ enwe ike gbawa egwu otu esi agba egwu nwebe aṅụlị anyị iwu ndị ji ikwozu e mana ikwozu nọrọ omenala Igbo and onye mụtara ihe a mụtara nwa bụ maka ada ama ama onye mụtara ezigbo nwa mbọsị a chọrọ afọ hụ nwa ya egosi ụwa nọọ ezigbo nne ma ọ ezigbo nna ka ọ bụ anyị nwere ife a na-akpọ ịnụ ụwa anaghị kwenyere na mmadụ na-eme ọnwụsị ya ọbịachi ya fa na-ekwenyekwa na etu mmadụ ga-esi n'ụwa na aga ebunata onye ọrụ owe isi ebe o si n'ụwa wee bidokwa n'ụwa ọzọ maka oge a ala agha na baa ya bụ ọzọ bụ o e nwere ezinụlọ ndị afụrụ amụrụ mgbọ wụkasị ha n'arụ o mere ka anyị na ụdị ife dị etu a na-eme eme so ife ọbụla gbasara onye Igbo nwụọ ebunata ya omenala anyị ka ọ bụ ndị gboo na-eme ya eme o ji ọwọbụgo n'agha ka ha jere obodo na obodo onwe onye nkwanụ feburie gboo gboo gboo gboo bunata nne ka eji esi na isi ntutu nwa afọ ada atọ na mba ichezọ na ya ọ dị ezigbo mkpa Ugwumba bụ Ugwumba ọ dị mma anyị makwanụ na ọtụtụ n'ime unu amụta n'ihe n'ụbọchị taata nke bụ na ọ gazi adị ka akwụsị na akwụsị mana oge anyị agwụna anyị ga-akwụsị mgbe na-erotara gị na ikekwe ọ bụrụ na e ihe dị iche na nke ndị bụ ụlọ dịka unu hụrụ onye ọka etiti kwuru na ee na mmemme nke be ha na ha na-anọ n'ime ụlọ na-akwa ozu e nwere mgbe ụfọdụ ọ na-abụrụ nwaanyị nwa eto a sị ka abịa buru ozu ebu na n'ebe ndị mụrụ e nwekwara ọtụtụ ndị obodo ka na-eme ugbu a ọ bụ eziokwu na amaghị m ka ndị Igbo ka na-emekwe ee mana ihe ndị Igbo anyị na-emezi bụ kama a ga-eburu ozu nwaanyị ebu n'eke ejijiri ehi ma ọ bụ ewu ma ọ bụkwa na ọkụkọ wee nọchie ya igbo bụ igbo daalụ na anyị chọrọ ịpịachi ọnọdụ a biko mana ihe anyị na-eme iji wepụtara ụlọ ụmụ ihe ndị a niile bụ ka ndị okenye anyị wee nebata ụfọdụ n'ime ihe ndị ahụ anya enwere nke dị mma eme ya mezie ya mma enwere nke na-adịchakwana mma a ya anya mara ka a ga-akwụsị ya biko izuụka ọzọ anyị ga-abịakwa ọzọ mụ bụ Mike Onugbo ji aha ndị na-enọnyere anyị ọ na-abụ ekene onye nyụrụ ahụ ekenekwe ndị nụrụ isi ya ana m asị unu biko daalụ maka ịnọnyere anyị n'ụbọchị tata ma chibirikwa aka ghọrọ anyị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 3471 4708